ọlụ ndị ozi isi nke iri abụọ na isii agripa wee sị pọl e kwere ka ị kwuoro onwe gị okwu mgbe ahụ pọl setịrị aka ya wee gọpụ onwe ya sị eze agripa agụrụ m onwe m n'onye ngọzi dịrị na agaje m ịgọpụ onwe m n'iru gị taa n'ebubo niile ndị juu na-ebo m nke ka ebe ịmazuru omenala niile na ajụjụ niile dị n'etiti ndị juu n'ihi ya arịọ m ka ị were ogologo ntachi obi nụrụ m ya mere ndị juu niile matara ibi obi m site na nwata nke sitere na mbụ dị n'etiti mba nke aka m na n'ime Jerusalem ebe ha buru ụzọ mara m site na mbụ ọ bụrụ na ha chọrọ ịgba àmà na adị m ndụ ka onye farisi dịka iru otu ahụ si dị nke na-edebezi iwu karịa n'ụzọ ikpere Chineke anyị eguzokwara m n'ebe a ugbu a ebe a na-ekpe ikpe banyere olileanya nkwa ahụ nke Chineke kwere nna anyị ha bụ nkwa nke ebe anyị iri na abụọ na-ele anya na ha ga-eru site n'ikpere Chineke si ike abalị na ehihie ọ bụkwa olileanya nke a ka ndị Juu na-ebo ebubo banyere ya eze gịnị mere a na-atụle ya n'ihe a na-agaghị ekwe n'etiti unu ma ọ bụrụ na Chineke na-eme ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie n'ezie mụ onwe m chere n'obi m na aghaghị m ime ọtụtụ ihe megide aha jizọs onye nazaret nke m mekwara na jerusalem mụ onwe m mejibidokwara ọtụtụ ndị nsọ n'ụlọ mkpọrọ ebe m natara ike site n'aka ndị isi nchụaja mgbe e gburu ha m wee kwenye imegide ha esitekwara m n'ime ka ha hụ ahụhụ mmehie ọtụtụ mgbe n'ụlọ nzukọ niile chọọ ụzọ ime ka ha kwuru Chineke ebe anya na-adịghị m mma gabiga oke megide ha m wee na-esogbu ha wee rue obodo dị iche iche dị n'azụ ala anyị n'ime ihe ndị a mgbe m na-aga Damaskọs ebe m natara ike na nkwenye n'aka ndị isi nchụaja n'etiti ehihie eze ahụrụ m n'ụzọ ihe sitere n'eluigwe karịrị owuwu anyanwụ ka ọ na-enwu mụ na ndị soro m n'ije gburugburu mgbe anyị niile dasịrị n'ala nwee n'otu olu ka ọ na-asị m n'asụsụ hibru sọl sọl gịnị mere ị na-esogbu m ọ dị ike ka ị gbaa ndụdụ eji achụ ehi ụkwụ mụ onwe wee sị ị bụ onye onye nwe anyị onye nwe anyị wee sị mụ onwe m bụ jizọs onye gị onwe gị na-esogbu ma bilie guzokwa n'ụkwụ gị n'ihi na emere ka ị hụ m anya ka m wee mee ihe a ịrọpụta gị ka ị bụrụ onye na-eje ozi na onye àmà nke ihe ị hụrụ m n'ime ha na nke ihe m ga-eme ka ịhụ m anya n'ime ha na-ewepụta gị n'aka ndị Juu na n'aka ndị mba ọzọ ndị mụ onwe m na-eziga gị jekwuru ha ịsaghe anya ha ka a wee si n'ọchịchịrị chigharịa baa n'ìhè sikwa n'ike Setan chigharịkwute Chineke ka ha wee nara mgbaghara mmehie niile na ihe nketa n'etiti ndị edowuru nsọ site n'ikwere na mụ site n'ihe ndị a eze agripa abụghị m onye na-adịghị ekwenye ọhụụ ahụ nke eluigwe kama eburu m ụzọ kọrọ ndị bi na damaskọs akụkọ kọkwa na jerusalem na n'ime ala judia niile kọkwara ndị mba ọzọ ka ha chigharịa chigharịkwutekwa chineke na-alụ ọrụ kwesịrị nchegharị ọ bụ n'ihi ihe ndị a ka ndị Juu jidere m n'ụlọ ukwu Chineke wee waa igbu m ya mere ebe m natara inye aka ahụ nke si n'ebe Chineke nọpụta eguzowo m ruo ụbọchị taa na-agwasị mmadụ niile ike ma onye nta ma onye ukwu na-ekwughị ihe ọbụla karịa ihe ndị amụma na mozes kwuru na agaje ime na Kraịst anyị aghaghị ịhụ ahụhụ na ọ gajekwa iburu ụzọ kwusara ma ndị Juu ma ndị mba ọzọ ihe site na mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ mgbe ọ na-agọpụ onwe ya otu a Festus were oke olu sị Pọl anya adịghị gị mma oke mmụta akwụkwọ gị na-eme gị ka ị ghọọ onye anya na-adịghị mma ma Pọl sịrị abụghị m onye anya na-adịghị mma Festus onye dị oke ebube ana m ekwu okwu nke eziokwu na nke anya udo n'ihi na eze maara ihe banyere ihe ndị a onye na-agwawakwa okwu n'ihi na emere ka m kwenye na ọ dịghị ihe ọbụla n'ihe ndị a ezonarịrị ya n'ihi na emeghị ihe a na nkuku eze agripa ikwere ndị amụma amatara m ya ikwere agripa wee sị pọl ị na-eji okwu nta eme ka m kwenye ịbụ kristian pọl wee sị ana m ekpere chineke ka ma ọ bụ n'iji okwu nta ma ọ bụ n'iji okwu ukwuu ọ bụghị naanị gị onwe gị kama ọ bụkwa ndị niile na-anụ olu m taa ga-aghọ aha mmadụ mụ onwe mbụkwa ma ọ bụghị agbụ ndị a eze wee bilie ya na onye isi na benaisi na ndị ha na ha nọdụrụ mgbe ha wezụgasịrị onwe ha ha wee kwurịta n'etiti onwe ha sị nwoke a emeghị ihe bụla kwesịrị ọnwụ ma ọ bụ agbụ agripa wee si festọs a pụrụ ịrapụ nwoke a ka ọ laa ma ọ bụrụ na ọ kpọkughị siza